chachacha igbo kwenu ṅụọnụ rienụ igbo unu ga-adị ụmụnne m abụm m ụkọchukwu tadeus anegbu ụbọchị taa ndị ụkọchukwu niile na ndị agọrọchi nọ na Rome anyị na-eme emume omenala emume ọdịnala ile anyị ga-ahụ n'ejike dịka nwa afọ igbo kpuru okwu na-acha ọbara ọbara jikere dịka onye si na ala Igbo ya bụ ụmụnne m ana m asị ka Chukwu gozie ndị Igbo niile gozie ndị Hausa niile ndị Yoruba niile gozie ndị niile na-asụ asụsụ dị iche iche ana m asị ka udo nọrọ n'etiti anyị ụka na omenala na-agakọ enweghị nkewa dị n'etiti ụka na omenala ya bụ dịka anyị na-eme emume a ka Chukwu gozie ụmụ niile beloved friends we celebrate cultural day of Nigerian priests religious and seminarians in Rome today I am dressing as an Igbo man and I pray for God's blessing upon all people from different tribes. Yoruba tribe, Hausa tribe, Igbo tribe, Tiv tribe, and every tribe in Nigeria. I pray that there shall be peace, cooperation, love among us. And may the Lord bless and keep you all, Father, Son, and the Holy Spirit. Amen. Cha cha cha! Hey!